onye ọma na-ege ntị onye gị na ya nọ taa bụ 042 Solex onye akụkọ ụwa ngwa nụrụ akụkọ nke anyị ji bịa taa otu enyi akwanyela enyi ya nwoke n'ịsa ekwentị iPhone 13 ya mmiri nke a mere dịka onye nke bụ oti mkpu bụ onye ji ekwentị ya eme onyonyo mgbe enyi ya nwoke na-asa ekwentị iPhone 13 nke ya mmiri ọ na-etu ya afa dịka onye mbụ sara iPhone 13 mmiri n'ụwa mgbe nke a mechara ekwentị iPhone 13 enyi ya nwoke bụ nke a sara mmiri bidoro chawa nzu ya bụ mkpu bụ onye kwanyere enyi ya nwoke n'ime ihe dị otu a malitekwara kwawa enyi ya nwoke emu a na Solex si kama lelee onyonyo ya The first man to wash his phone. Nothing there, sir. The first man to wash his iPhone 13. Nothing there, sir. Who a bit? For my rich, yes, I phone him. The camera mo ga Camera mo ga bwega. Camera mo ga phone Jesus, oh, guys. Oh, torture. The first guys, man. Guys, Jesus. The first man we wash phone. Yeah. Phone achakwala mzunzu. Yeah, guys, see, guys. Oh, torture. Phone achala white. Ọtọ chafona chala white boy. Afụtatin don cha white. Onye anụ m asa nke mmiri Chineke. Ịkarị e adịa morning fresh boy. Eke adịa morning fresh e sa. Ebe ọ bụla ị nọ ekiri ihe onyonyo a na-ewetara gị ọ bụ na Facebook pịa like ọ naghị eri ego ọ bụ na Instagram biko pịa follow ọ naghị eri ego ọ bụ na YouTube biko bịara m subscribe na mgbịrịgba ahụ nọ ya n'akụkụ ka ị na-enweta ihe onyonyo ndị ọzọ nga na-ewetara gị ọ bụ na tiktọkụ nwanne biko a sị m gị tikiere m ya m ga na-atọ ọkụ ngwa udo dịrị gị